Chineke udo nke Chukwu nke kachasị udo niile dịrị ọnụ n'ihi Jizọs Kraịst bụ onye nwe emem abụ m ezi nwanne unu nwoke Obichukwu Tony Eberechukwu okwu nke a okwu ndụ n'oziọma nke a na-abịara ọnụ site na Life World Radio Ministry nke akala ndị Baptist Missionary Association nke Afrịka gbara gburugburu site na ngalaba nigeria nke Iwuru na Olugweru n'ime Ibadan nke dị na oyo steeti a ga-enwe ihe mmụta anyị n'ụbọchị nke taa site na abụọma nke David na isi nke iri na ịtọ malite ego na amaokwu nke ise abụọma nke david abụọma 23 malite ego na amaokwu nke ise sị ị na-edo tebụl n'usoro n'iru m n'anya ndị na-akpagbu m itewo isi m mmanụ iko m bụ inwebiga ihe oke ka chineke were ebere n'afọ afọ ya pụrụ iche wee gọzie okwu ndụ nke a n'ime anyị ka ọ mịa mkpụrụ wetakwara chineke otuto na mbuli elu ka ndụ anyị bụrụ ihe ga-ewe enwe mgbanwe n'ihi jizọs kraịst bụ onyenwe anyị amen isi okwu anyị n'ụbọchị nke taa ga-abụ otite mmanụ nke ukwuu otite mmanụ nke ukwuu dịka anyị si wee mata na chineke anyị hụrụ ụwa n'anya karịsịa ọbara dị n'onye anyị nwa nwoke nke ọmụ naanị ya bụ jizọs kraịst ihe a bụ isi okwu anyị na isi mmalite anyị na isi ihe niile n'ihi na okwu nke ndụ nke a na-abịara unu okwu nke a bụ okwu nke na-ebuli jizọs elu so okwu jizọs ka anyị na-ekwu na oge nke a ọ dịghị ihe ọzọ nke ha n'ihi na sọ jizọs bụ okwu nke anyị nwere wee na-amata n'ebe nke anyị gụrụ na mbuli elu na iwulite n'ụzọ dị iche iche si n'aka chineke abịa naanị ya mmadụ adịghị ebuli mmadụ elu mmadụ buligodi gị elu taa enwere ike chụ obodo agha ma chineke bulie gị elu eburugo onye agọzi e agọzi ebugo onye ebuliri elu chineke chọkwara na ịgọzi anyị gọzibigo oke mana chineke adịghị aghafu ngọzi ya ma ọlị ndị ọ na-enye ngọzi ya pụrụ iche na ndị ọ na-enye ngọzi nke na-adịgide bụ ndị nke kwere na ya ndị nke kwere na nwa ya bụ jizọs kraịst jizọs kraịst bụkwana onye ngọzi pụrụ iche na onye nke otite mmanụ dakwasịrị nke pụrụ iche ọ bụ na anyị fụ anya n'akwụkwọ nke pọl degara ndị efesọs n'isi nke mbụ malite na amaokwu nke ịtọ ọ na-akọwa na onye agọzi agọzi ka ọ bụ bụ chineke bụ nna nke onye nwanyị jizọs kraịst onye nwere ngọzi niile ọbụla nke mmụọ nsọ gọzie anyị n'ebe dị elu igwe n'ime kraịst ngozi nke chineke pụrụ iche n'ebe jizọs dị n'ebe jizọs nọ ndị nke nkwanye jizọs nkwanye ngọzi nke a nke pụrụ iche sọsọ n'ime jizọs ka ị abịa ịbata enwee ngọzi pụrụ iche enwee onyinye nke pụrụ iche nwekwanye ndụ nke pụrụ iche n'ihi na naanị ya bụ onye pụta anyị wee kwuo okwu na ya bụ ndụ na-abụkwana mmalite na na ọgwụgwụ ndị nke nwere enyi nwezi ihe na-enwebiga oke ọ bụ na enweghị jizọs ihe ndị a niile ya akwa gị ma achọrọ ka ị bịa n'oge dị ugbu a bịa na jizọs ka ị nwee ihe ndụ a niile ihe nkata nke nwebiga oke chineke enyewa ihe ndị a niile kama ịnwetazie dị gị n'aka ọ bụ na ị kwere ihe ndị anyị ga-abụ oke gị n'aha jizọs o nwekwana ihe ọbụla nke chineke nyere ndị ya ekwensụ ma ajọ onye pụrụ ịnabuga ịnapụ onye aha ọbụna chineke etinyeghị ma chineke amaghị maka ya ọ bụna anya na ndụ jobu anyị ga-ahụta na chineke gọziri jobu gọzibiga oke n'ime ngozi a niile ọbụna ndị mgbe ekwensụ chọrọ ịnwa ya ọnwụnwa o ji nata permission ma ohere n'aka Chineke ma mgbe ọ natakwara ihe ndị a Chineke hapụkwara Job aka Chineke dịgidere ike n'aka Job bụrụ mgbe ọ gabigara ihe ndị a niile ihe nchọkwanye ka anyị mụta zinaote mmadụ nka nke pụrụ iche n'ihi na abụ onwe ebe anyị gụrụ nakwa anyị ọ na-asị na ọ na-edo ị na-edo tebụl soro n'iru m n'anya ndị na-akpagbu m itewu isi mmanụ ile anyị fụ na otite mmanụ nke a bụ ote mmanụ nke pụrụ iche iji wee mee ka ọ bụrụ onye edoro tebụl n'usoro n'iru ya n'anya ndị na-akpagbu ya ote mmanụ nke ịkwanye ka ajọ onye nwee ikikere na-arụ ya iji wee kpagbu ya nke pụrụ na nke ya erute n'ọnwụ n'ihi na ọ matara chineke matakwanya na chineke bụ chineke nke pụrụ ime ihe niile chineke nke ya adọpụta ya n'aka ọdụm na aka agụ aka agụ na aka ihe mkpagbu ọbụladị n'aka Goliath nke pụrụ iche David bụ onye matara okikere na inye banyere ote mmanụ nke a n'ihi na onye ote mmanụ nke Chineke dakwasịrị onye aha na-apụ iche na ndụ onye aha na-anwụ ihe agakọ ihe onwe ile anya na ndụ ya ị ga-apụ ihe pụrụ iche ọbụna dị na ụmụ ya na ihe ndị niile nke gbasara anyị ote mmanụ nke anyị na-ekwu bụ ote mmanụ nke si na Jizọs n'ihi na ọ na ị maara jizọs ị ga-afụ ihe dị iche akwụkwọ nsọ mere ka anyị mata ọbụladị n'akwụkwọ nke daniel na isi nke iri na ofu malite na amaokwu nke iri ịtọ na abụọ ọ si na ndị nke maara chineke ha ha ga-adị ike ma na-ewukwa ewu ị chineke ị ga-adị ike na-ewukwa ewu n'aha jizọs ọ bụ na ị na-amata ihe ndị a niile site na otuto mmanụ nke pụrụ iche ị ga-abụkwanye onye nke nwere ngọzi ọbụnadị n'ọgbọ nke ya n'ọgbọ niile ị gakwana bụ onye nke na-achụso ihe ịrịba ama kama gụnwa na onwe ga-abụ ihe ịrịba ama ndị mmadụ ga-ele anyị n'ime ndụwo afụ ihe pụrụ iche ihe pụrụ iche ndị a esite n'ihe ọzọ bụ na ndụ nke kraịst pụrụ iche onye ọbụla nwere ndụ nke kraịst na-enwe ndụ nke pụrụ iche a na-ahụkwana ihe ịrịba ama dị iche iche n'ime ndụ ya a na-ahụ ịdị nwayọ a na-ahụ ịgbaghara a na-ahụkwana ije ozi nke na-ekwesịghị mgbe aha etere david weta mmanụ ọ dịkwana onye ọbụla nke pụrụ ime enyi ọbụla dị na mkpagbu niile nke king sọl mere iji wee kpagbu david ọ pụghị ịkpagbu david ọ bụghịkwa n'igbu david n'ihi na aka nke chineke dị n'ihi na david bụkwana onye nwere olileanya na ntụkwasị obi ebe chineke nọ o wee mara na ihe ndị a niile bụ site n'aka chineke were dịrị ya mfe o wee na-akọwa ọsị na ọ na-edo tebụl nso n'iru na ndị na-akpagbu m ama m ihe nke na-akpagbu gị ihe nke ndụ ma ihe nke ọnwụ ma ihe nke si n'aka mmadụ ma ihe nke si n'ebe ibi ma nke si n'ebe mmadụ dị iche iche ha na-ewulite aka ịkpagbu gị achọrọ nke mmata na aka chineke dị ike na-arụ gị ọ dịghịkwana ngwagha ọbụla nke ha bulitere gadire n'ahụ gị n'aha jizọs naanị kwere n'okwukwe naanị kwudosi ike na-arọ nke a ị ga-afụ ihe bụ mwulite n'elu ị ga-afụ ihe pụrụ iche na ndụ gị naanị gị kwere n'okwukwe jizọs ga-abụrụ gị ihe jizọs ga-abụrụ gị ndụ jizọs ga-abụrụ gị ihe niile n'aha jizọs achọ nke mata na-arọ nke a ọnwụ ga-ezu oke na-arọ nke a jizọs biri n'ime ndụ gị ị ga-afụ ihe pụrụ iche achọ nke ihelata isi n'ebe ọ bụla nke nọ n'ogide ugbu a nke na-anụ olu ga-esi chineke n'ikwerewo n'ote mmanụ nke a nke pụrụ iche ga-eme ihe dị egwu na ihe ịrịba ama n'ime ndụ gị naanị n'aha nwa ya bụ jizọs kraịst ka ị ga-enwe ihe ndị a niile ka anyị chineke onye nwanyị na chineke ekele dịrị gị n'oge dị ugbu a lee ndị nke gere gị ntị n'okwu gị dịka isi agba ume onye nwe anyị ka e, ha ke maara echiche obi ha mere ha karịa ka ha na-ayọ n'aha jizọs debe afọ ha n'akwụkwọ nke ndụ debekwana afọ ha na gị nke ị kpọọ ndị gị oku na mgbe n'ikpeazụ onye nwanyị na chineke mere ndị ebere ka mee ka ahụ nke a bụrụ ha ahụ mgbanwe na ahụ ịbụ ndị nke gị n'ihi jizọs kraịst nwanyị onye nwaanyị amen ka na-ege ntị n'okwu a achọ nke mata n'okwu a na-abịara ụnụ site na Life world Radio Ministry nke akala ndị Baptist Missionary Association abụ m ị ga-enweta okwu nke a karịsịa ọbụladị chọọ ihe agbamume nke pụrụ iche n'ụzọ ọzọ na 08056719493 ọzọkwa 08056719493 ka udo nke chineke nke chekasị udo niile dịchasịara unu n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen